not you are not working for ESN and you are not a member of ESN. Eh? Excuse me, you are not a member of ESN. ESN Eastern Security Network. And how when how when how when how when how when uh, the way they operate. I don't think like ESN e no potra. Or maybe Alabatala community la kpụrụ ndị mmadụ na-ejele egbu. Unu abụrụ ndị ESN and we are not working for IPO, IPOB. Do you get my point? IPOB na-eme ihe dị legal. Ọ bụla IPOB na ha ala eme ije ha otu the case of Maazị Nnamdi Kanu now o na-ewin na-ewin up and down onye ọbụla furu ka o si aga so onwe mgbe Naijiria gosiri ara Maazị Nnamdi Kanu bụ egbe and onwe onye ọbụla o mere encourage to be going after people na-egbu ha so we are deliberately out ile iwuju unu niile bụ ndị ohi na ụnụ ọsọkwa gị jee kwa akwa ejire esn jiri ala ahụ once we see you mala bụ fake we will apprehend you and hand you over to the appropriate eh, authority ịbụrụ onye esn and ndị esn onwere ihe anyị nwere to do with esn kamala anyị nwere lot to do with criminals silaba anyị bụ uli ama so dịka o si gbatakwuru na ihe abụla ụmụakụ ka ndị a bịara ụmụakụ ndị ikokwu ụmụakụ uli ka ha bịara from amụka osuto down to this place and onye a bụ onye nwe sabati adịla e, ala ife dịla ukwu akpụ ebe ihe ndị a niile na-eme thank you very much thank you obodo ihe onye a mere ọ dị mma ka ọ dịrọ mma ụlọ achọrọ ụdịrị ihe ala obodo ka unu achọọ ya ụlọ achọ ya kwụ ya Chidi Ebere abụtu yu nwa nwanne gị nwoke den biko na oge ihe a na-eto ogologo kedu ka isi wee mara dis people mara kampụ ha lọsụ a o nwere somebody na-abịa na nke m onye adazi onye nke olekwu onye a na-eme ọnọ ọnọ ọ bịara m ekpere mana ihe a na-emezi na be m ọ sị na ya ga-akọnet ndị otu ha kee ụdịrị ekpere ile ekpere kee nke ile ekpe ihe a ekpere mmụọ nsọ kere afọ chọọchị gị satọde ka ileje oke satọde ka ileje den eh, ịmara obodo a nwe ịmara sekuriti nọ na dis town ok thank you thank you don't go far eh, kedu ọ dị ihe a here madam stand up ka onye ịbụ sharp sharp kedu onye ịbụ ịbụ eh, whose wife onye Bishop Joshua Anyameshi's wife. Uh, that that uh, bishop now is in doubt. Akwaghi nwame ka ịma na-ebe lawyer. Eh? Welie aka gị lawyer. Uh, in the real in the real face of law now. Your husband o mere ọfụma ka o mee ha In the real face of law, your husband, a lawyer as you have, have, uh, claimed to be, because we know that you are, you are not a real lawyer. adịghị nka ịgago law school but coming to law your husband o mere ọfụma ka ọ mere unu emere ọfụma ka ọlụ unu emere ọfụma unu frustrated thank you thank you hold on there hold on hold on onwego mgbe my brother coming onwego mgbe ngị na di gị kpọrọ some people ha abịa kwurisie ụlọ ndị mmadụ bifo mgbe abịa ozu your mother-in-law ọga onwego mgbe a pịarisi alụmakobe ụlọ be nwanne gị nwoke unu jere unu jere unu jere jere zone 13 barista okoli jere bee ọha ha onwego mgbe ihe dị otu a mere onwego mgbe e mere this kind of thing na ok then ukwu akpụ ebe ahụ ị nọ kwa gị nwa bụ onye nwere ihe ala ukwu akpụ ebe ala ife um, then kedu ka nwaanyị ke ka isi wee mara these people ka gwara ya bifo maka nwunye gị and the contact wee mara these hmm. nwunye nwunye hmm. na gị natara nọmba n'ebe kedu onye ị abụ m Joshua onye Nwechi Joshua onye Nwechi onye ebe ebelata amụka ebe ka ị nọ ihe a na ndị ikokwu uli de ihe merezi ka ihe mezi eji wee kpọta gị ebe a ejikpọta m ebe a bụ na mụ e kpọtara ndị a akpọtara m onye a onye ebe onye ahụ ESN e from ebe ọsụ ijela kampụ ha jee kpọta ya ka ha bịa mee kpụrụ mmadụ abi onye ka isi ha onye ka ị kpọtara ka ha bịa kpụrụ shedi kedu ebe shedi ahụ nọ na ha abịago kpụrụ ya pụọ den gịnị meziri ihe mgbe ha ji ah, ah. kpụrụ ya pụọ ka ihe mezi unu ji nọrọ ebe a na ha nwere problem mgbe ha na-ala problem with which ndị sekuriti ebe thank you ọ um, ga afa gị Chukwudi onye onye ebe onye ọ ghara egbu ọkịja stand up onye ọ ghara egbu ọkịja ka ebe ị nọ ihe a ndị ikokwuli de nke ihe bịara ime ihe a ọrụ anyị bịara e, arrest anyị yesterday mụ na onye otu m kpọm wee bịa so ka anyị na-anazi ana ka anyị na-anazi ana ka ejidere anyị onye otu m ahụ agbapụzie agbapụzie ya oke mgbe unu mere gịnị anyị bịara ime onye a na-akpọ debere arrest n'ebe mgbede ka anyị ji wee bịa ma mgbe anyị ji nwetazie bụ n'abalị ebe afta seven. so anyị gị akpọrọzie ya na ana ana bifo ndị sekuriti ejirizie anyị n'ụzọ onye otu m ahụ akpọrọzie Chidebere ahụ nabazie onye meziri onye otu gị anyị ji kpọrọzie ya nna ki ya wee laba onye isi ama amụrụ ka eke unu si wee ki ya agbụ Eh, all right great people all right freedom fighters I hope every one of you understand this video that we just finished watching right now. Of course, they use Igbo dialect, but I will try as possible to explain some certain things to our people. But before I will go further, I want to introduce myself to you all great people my great people. Freedom fighters, lovers of freedom my great people all over the world. You are welcome once again on IPOB Rapture Media under the leadership of Marvin Nambi Okukano, where we always set the record straight. My name's O Mazi Ekenno Okechukwu, known as the Biafran Child Wachinek, the General. Now pay attention to this news in detail. This is some people claim to be ESN IPOB. They are now parading themselves as IPOB member. They are parading themselves as ESN member. Now do you now begin to understand and agree with me about the criminality we are talking about in Biafra land? Are you now begin to understand that all these things that I have been saying, they are all gospel? When I come out, begin to mention people's name. I don't lie. Now you begin to see it. How these people, they claim to be ESN. Why they are not working for ESN, they are not working for Mazin Namdekano, they are not working for Biafran Restoration Project. These people, they are on their own. They are on their own, you know, kidnapping people, arresting people on their own when they have problem with you they will come to arrest you or when they have problem with one of your one of you have a problem with somebody they will come and call them to come and arrest you and we know that esn ipob under the leadership of mazin nambekano we are not into this you know like land dispute settling case for people or begin to arrest people or to do all manners of things We are not involved in that. ESN is there to safeguard, to protect our properties, which is our farmland, our forests, and our bushes against the Fulani jihadists that are coming with ethnic cleansing. Holy war called conquest. That is why we are there. But now are you begin to see those criminalities? Remember what Onyendu said. Don't dabble into our mess on the ground. The chief infiltrator now you begin to see the reason why I will keep on calling this chief or infiltrator. Call Simon Eber. Now you understand what we are talking about. And I hope you heard what the, the man that was interrogating them, he said it. That you people are not ESN. You people are not working for ESN. And the ESN, they know they are not involved into criminality. Now you begin to understand that even some vigilantes in some community, they know what what ESN is doing. They know that ESN are people that are working towards Biafran restoration. We are not into kidnapping. We are not into land disputes. We are not into settling case with people when you have a problem. Now you understand what we are talking about. and I will keep on bringing them. Now you see how the guns they are using, they arrange to come and arrest somebody. To arrest somebody, and now they are putting it on IPOB. And the guy they were asking that holding this uh, gun and the other the other uh, ass, he, he he just joined them. That is the reason why I always tell you, before somebody or any infiltrator will comes to you, begin to tell you to go and join some group called ESL, which they are fake. Ask them who is their coordinator. Ask them where is their zone. Don't just join things that you don't know. I have told you people that in Finland have find a safer landing by doubling into our some of our people on the ground. Now he, he, he get them through infiltrating them. Those people are now helping them to get more people in a sense that they are working for Mazen Namekano. They will send them a message to go and steal from people, kidnap people, and ask them for ransom. You see, all these things that I'm saying, I know some of you that Your idiocy won't let you understand what I'm talking about. That is why I couple all this video together to bring it out to you people to understand that these people that they claim to be ESL, they claim to be IPOB, they claim to be working for Mazen Namdekan. I want you to go back again and listen to what the, the man that was interrogating them says. That all this thing they are doing is one of the things that are keeping Mazen Namdekan in DSS dungeon. when our leader came out and said that you people should stop killing our people or adopting our people, snatching car and motorbike. I come out here, I said it to our people, but some people will say, this is what we want to hear. And that thing that you want to hear is also what is keeping our leader there. Eberima will come and begin to give you people hope. He will begin to tell you people, telling you people that when Mazin Namdekano comes out, he will first come to your camp and salute you. That Mazin Nandekan is going to pay you people, each one of you people, 10, 10 million. You know, this is all just to deceive you people, to bring you in into his, into their group. And at the end, they will also set you people up and they will kill you people. Baby is gone today. Double Lion is gone. All of them, they are gone. The one they call uh, Ntiwa, is still there. The one they call general, which is uh, Butoso, they are still there. They are working with Eberima. Now you understand, and I want you to go back again and listen to the names. You will see that everything that I said is gospel. I want you people to share this video. I want to tell the call Nigeria, those that are killing and maiming our people in Biafra land, they are Eberima in Finland called Simon Eber. He is their chief you know, chief infiltrator that is telling them what to do. Now they are getting them one after the other. And like I said, whenever I come across these people, I will bring them to the to this to the to, to the public domain so every one of you will see it. This is what I have for you today. Good day and welcome.